never double cross me You know I like a different strain And I trust you like the way you trust me For my amigos, mommy Why don't stop, not sleeping She made me a girl, I'm fading Yeah, me do, yeah, me do, eh. One shot that I took and I'm sweating Shut me, shut up, I'm too simple I'm too clean, I'm too nice But it's too Why say you never do me bad? No go play me like Drogba. Me won't change me shoe yeah. Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. But you buy, I make them go back. Good split, bend past the incense. You sweet past woman Shy your feet make a person go mad The Cali never make person go mad My baby took a pill wish it, wish it, wish it For the club while you hold her there Sure they trust me with the whole lot Can't pose for my coda Memories don't die but we all die Mentally psycho Money overload Ego and shy Cause I'm the youngest in charge oh. <laughs> As I come where I enter the place, then they power for me. I defeat them, they try, but yo, what they for me? My self-esteem, honestly, it's on like a thousand degrees. I still want they mint it, sure you don't really want it with me. Everybody bad with me, and don't know why I they catch feelings. Money they have accordingly, can't drop my facility, yo. Everybody bad with me, don't know catch feelings. Don't know why I dey catch feelings. Don't know why I dey catch feelings. Mentally, money over.